timoti nke mbụ isi nke atọ okwu a kwesịrị ntụkwasị obi ọ bụrụ na onye ọbụla na-agbaso ọnọdụ onye na-elekọta nzukọ kraịst anya agụụ ọlụọma na-agụ ya ya mere onye na-elekọta nzukọ kraịst anya aghaghị ịbụ onye a na-adịghị akalụ di nke otu nwunye onye anya udo onye uche ya zuru oke onye omume ya kwesịrị ekwesị onye na-ele ndị ọbịa anya nke ọma onye nwere ike isi ihe onye a na-adịghị ese okwu site n'ịṅụbiga mmanya ókè onye na-adịghị eti mmadụ aka kama onye nwere obiọma onye na-adịghị alụ ọgụ onye na-adịghị ahụ ego n'anya onye na-achị ezinụlọ nke aka ya nke ọma na-enwekwa ụmụ ya n'okpuru ya na nsọpụrụ niile ma ọ bụrụ na onye ọbụla amataghị otu ọ ga-achị ezinụlọ nke aka ya ọ ga-esi aṅaa lee nzukọ Chineke anya nke ọma onye na-abụghị onye ọhụụ ka a ghara ịfụrụ ya elu ọ wee daba n'ọmụma ikpe ekwensu ma ọ ghaghịkwa inwe ama dị mma site n'ọnụ ndị nọ n'ezi ka ọ ghara ịdaba n'ịta ụta ya na ịma n'ọnya ekwensu otu ahụ ndị na-ejere nzukọ kraịst ozi aghaghị ịbụ ndị kwesịrị nsọpụrụ ndị na-enweghị ire abụọ ndị na-adịghị aṅụbiga mmanya ókè ndị akpịrị uru nke na-eweta ihere na-adịghị akpọ ha nkụ ndị na-enwe ihe omimi nke okwukwe anyị n'ime akọ na uche dị ọcha maka eburu ụzọ nwakwa ndị a mgbe ahụ ka ha jebe ozi ma ọ bụrụ na ha bụ ndị a na-apụghị ibu ebubo otu ahụ ndị inyom aghaghị ịbụ ndị kwesịrị nsọpụrụ ndị na-adịghị ebo mmadụ ebubo ụgha ndị nwere anya udo ndị kwesịrị ntụkwasị obi n'ihe niile ka ndị na-ejere nzukọ kraịst ozi bụrụ di nke otu nwanyị na-achụ ụmụ ha n'ezinụlọ nke aka ha nke ọma n'ihi na ndị jeworo ozi nke ọma na-ewetara onwe ha ọnọdụ ọma na oke nkwuwa okwu n'ime okwukwe nke ekwere na kraịst jizọs ihe ndị a ka m na-edegara gị n'akwụkwọ ọ bụ ezie na ana m ele anya ịbịakwute gị na mgbe nta ma ọ bụrụ na m nọ ọdụ ka ị wee mata otu a na-aghaghị ibi obi n'ezinụlọ chineke ebe ọ bụ nzukọ nke chineke dị ndụ bụ ide na ntọala nke eziokwu ọ bụkwa ihe a na-ekwupụta na ọ dị ukwuu bụ ihe omimi nke nsọpụrụ chineke onye ahụ nke e mere ka ọ pụta ìhè na anụ arụ nke a gụrụ ya n'onye ezi omume jee n'ime mmụọ nke e mere ka ndị mmụọ ozi hụ ya anya nke e kwusara ya n'etiti ndị mba ọzọ nke e kwere na ya n'ime ụwa nke a nara ya n'elu n'ime ebube